AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị ndewo na-alọta na ndọgbu niile ọlụ nke ụbọchị keta obi dị m ụtọ ịnabata unu na okwu ndụmọdụ nke ahụike n'isiokwu anyị anyị ga-eleba anya n'ọrịa nke anyị na-akpọ agwa akpịrịkata ma ọ bụ akpata na olu bekee ọrịa ka anyị na-akpọ mezus akpịrịkata ma ọ bụ agwa n'olu igbo bụ ọrịa nke na-efe efe nke na-enwe mmekọta karịsịa ebe ụmụaka anyị dị anyị na-ebute ọrịa site na nje nke na-ekesasị ọrịa nke a na-akpọ n'olu bekee paramizovirus ọrịa bụ ọrịa a na-enweta site n'ikuku mgbe ụfọ a na-enweta ọrịa site na nchekwa ahụ onye na-arịa ọrịa mgbe ụfọ anyị na-enwetakwa ọrịa site n'iyi akwa onye na-arịa ọrịa na-enweghị ezi nlekere anya n'ịsa akwa ahụ n'ụzọ o kwesịrị mgbe ụfọ ọrịa na-enwe nhụkụta dị ukwuu n'ebe ụmụaka anyị dị site na otu afọ ruo n'afọ iri nwata dị ọnwa isii nwere ike gaa arịa ọrịa n'ihi na o nwere ihe mgbochite site na mmiri ara nke si n'ebe nne ya dị ndị dị na ihe ize ndụ inweta ọrịa bụ ụmụaka ndị na-aga akwụkwọ ọrịa na-adị ka ukwuu n'oge oyi maọbụ oge ọkọchị mgbe nje ọrịa ga-adị ka ukwuu n'ikuku kee ụzọ anyị ga-eji mata na anyị nwere ọrịa a na-akpọ agwa ọrịa a na-akpọ agwa na-anọ n'ime ahụ site n'ụbọchị anọ ruo n'ụbọchị iri abụọ nje ọrịa ahụ banyere n'ime ahụ nwata na-arịa ọrịa site n'ụbọchị anọ ruo n'ụbọchị iri abụọ nwata bute nje ọrịa na-akpata agwa ọ gaghị enwe ihe ngosipụta na o nwere ọrịa ma nwata ga-abụ onye na-agbagharịnụ ma mgbe ọtụtụ ụbọchị gasịrị nwata ga-ebido ị na-egosipụta ihe ngosi nke gosiri na o nwetala ọrịa nke bụ akpata nke mbụ na ihe ngosipụta na o nwetala ọrịa bụ na ọ ga-enwe ahụ ịkpọ ọkụ maọbụ ahụ ọkụ ị na-ele nwata anya ya dịka onye ike na-agwụ na-enweghị ike ime ihe ọbụla ọ ga-abụ onye na-agaghị enwe mmasị n'iri ihe oriri dịka o kwesịrị mgbe ụfọ ọ ga na-enwe ụkwara nke ga na-enye ya nsogbu mgbe ụfọ ọ ga-abụ onye na-enwe imi ọrịrị maọbụ mkpọchi imi maọbụ azụzụ mgbe ụfọ ọ ga-enwe anya ịcha uhie uhie ma ihe ga na-esikwa ya n'anya na-asọchi mgbe ụfọ ọ ga na-enwe ihe mgbakashi ahụ mgbe ọtụtụ ụbọchị gasịrị ọ ga-ebido gosipụta ọkọ ọghịgha na ahụ ya nke ga-ebido n'isi ya ga zuo ya ahụ niile ọ bụrụ na nwata na-acha ụcha ihe ọghịgha a nke dị ya n'ahụ ga na-acha uhie uhie ya bụrụ na nwata na-eji ojii ihe ọghịgha ahụ ga na-ejikwa ojii o nwere ihe ndị ọzọ dị iche iche nrịrị a na-akpọ agwa na-ebupụta ma ọ bụ ihe ya na ya na-eso otu n'ime ihe ndị ya na ọrịa na-ebupụta bụ nke anyị na-akpọ afọ ọsịsa nwata na-arịa ọrịa a na-akpọ agwa na-enweghị ezi nlekọta anya ga-enwe afọ ọsịsa ebe ọ dị ukwuu mgbe ụfọ ọ ga-enwekwa ọrịa oyi ịba ya ahụ nke ga na-eme agbịrị akụkụ ya na-ara ya ahụ mgbe dum mgbe ụfọ ọrịa a ga-abanye nwata n'ime ntị nke ga-akpatara ya ntị ọtịta ọ ga-abụrụ na nne na nna nwe nwa ahụ enweghị ezi nlekọta anya n'ebe nwa na-arịa ọrịa dị ọrịa ga-abanye ya n'ụbụrụ isi ma mee ya nwee ihe nhụkụta n'ime ụbụrụ isi ya nke a na-akpọ n'olu bekee meningitis kee otu a na-esi ebute ọrịa ọtụtụ ndị na-enwe agwa ị na-ezi imi maọbụ ịbụpụ ụkwara n'ụzọ na-adịghị mma mgbe anyị na-eme nke anyị mara nke ọma na anyị na-agbasasị nje ọrịa ebe ọ dị ukwuu keka nke onye nwere ọrịa maka mgbe anyị kpapụrụ ụkwara ma ọ bụ zipụ imi mapụ ya ya adapụ n'ala ọ ga-anọ n'ala kpọọ ikuku ga-eburu ọrịa gazuo ebe dum mgbe o buru ọrịa gazuo ebe dum ụmụaka anyị dị n'ihe ize ndụ inweta ọrịa mgbe ọbụla ha na-egwu egwu ma ọ na-eku ume mgbe ọrịa banyere ha n'ahụ ha ga-anọ n'ime ahụ ha bịa too nke ukwuu bịa gosipụta ihe ngosi nke ọrịa dịka anyị na-ekwuola ya na mbidota okwu nke ahụike anyị onye na-arịa ọrịa ị ga-ahụ ihe ngosipụta niile ndị a nke anyị na ekwu na na mbido isiokwu nke ahụike anyị a onye a ga-abụ onye ga na-enwe ike ọgwụgwụ ọ ga na-enwe ahụ ọkụ nke ga-adịgidenụ ruo ụbọchị atọ na-akwụsịghị akwụsị nwata na-arịa ọrịa ga na-enwe ihe ọghịgha gaghazi ya ahụ dum nwata na-arịa ọrịa ile ya anya n'ime ọnụ ya ị ga-ahụ ọkọ maọbụ ihe ọghịgha nke nọkwa ya n'ime ọnụ nke gosirinụ na ihe ọghịgha nke ọrịa ga-aba n'ime ọnụ onye ahụ ụzọ anyị ga-esi chọpụta ọrịa ma ọ bụ sị na ee na onye a na-arịa ọrịa bụ na anyị ga-ewere ọbara nke si n'ebe onye na-arịa ọrịa pụta mee ihe nyocha na ụlọ ọgwụ anyị ma chọpụta ee na onye a bụ nje ọrịa kee ụzọ anyị ga-esi gbochie ụmụ anyị inweta ọrịa ndị a ọrịa ọjọọ a na-akpọ agwa ụmụ anyị ga-agba ọgwụ mgbochi site na ọnwa isii ga-erue n'ọnwa asatọ ma ọ bụkwa ọnwa iri na ise nke amụrụ ụmụ ahụ anyị ga-enwe ike gbochie ọrịa ọjọọ ya ma hapụ ịna-ekesasị ọrịa ọjọọ ya n'ebe ụmụaka anyị dị igbo ndị ọma na-ege ntị otu a ka ọha anyị n'ọnụ n'ụbọchị taa ụbọchị echi ile na-abịa abịa anyị ga-ewetakwuru unu okwu ahụike ọzọ udo dịrị unu imeela nwanne anyị onye chineke sitere n'ọnụ ya nye anyị akụkọ ahụike gị onye na-ege ntị nwanne m nwoke nwanne m nwaanyị na-ege ntị na adventist world radio ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị were ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a email anyị awrnigeria at yahoo dọtcom maọbụkwa gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 070 6363 72 224 oge a ka anyị ga-ejiwe nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa dilinra ụọrụ araebua e itahụrata deata aeaea aaaa zaa zọpụta ụmụ gị bịa bịa anyị aka nwa nka juru n'ihe egwuo

ndị seventh day adventist church choir zion herald ishugu aba unu emeela na abụọma nke unu nyere anyị n'ụbọchị taa ka anyị ledata anya amara chineke ga-abụrụ nke anyị niile n'aha jizọs amen mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo marakwa na oziọma nke taa anyị na-ege ịga ege ya na 15.44 kiloherz 15.44 kilohertz ama m na mara chineke ga-abara anyị mba mgbe anyị ga-anọ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ụmụnne m nwoke ụmụnne m nwanyị ana m ekelekwa onye nwe anyị ọzọ n'ihi iru nnọnyerela ebe anyị nọ n'oge awa aṅụ ọbụla gị nọ kpụdebe ihe redio nso ka anyị nwee ike nụkwụrụ okwu onye nwe anyị ọ bụ ụmụnne unu ndị Seventh Day Adventist Church ndị izisa ozi ikuku lụọ asụsụ Igbo ụmụnna gị anyị niile nwee ike nụ asụsụ ka anyị nụhụ onye nwaanyị na-agwa anyị n'akwụkwọ nsọ ka ị na-eme ya eluigwe gọzie gị n'aha jizọs amen n'oge awala wetakwara m akwụkwọ oziọma dịka mak si dee ya isi nke ise ya anyị ga ileba anya n'akụkọ ndịla la nga malitela mmaokwu kembụ ruo laka iri abụọ ee ọ bụ akụkọ ị maara ka ọma aga m ego ole na ole anyị akọọ ya mara mgbe chineke m chọrọ iji ya mee ka anyị mara akwụkwọ nsọ si ha wee bịarue ofe ọzọ nke oke osimiri ahụ n'ala ndị gerasa mgbe ọ pụtasịrị n'ụgbọ ngwa ngwa nwoke nke dị n'aka mmụọ na-adịghị ọcha wee si n'ebe a na-eli ozu zute ya nwoke ahụ nwere ebe obibi ya n'ebe ahụ a na-eli ozu ọ dịghịkwa onye ọbụla pụrụ ike ya agbụ ọzọ ọbụna ma e were mkpọrọ n'ihi na e ewerere mkpọrọ ukwu na mkpọrọ kee ya ọtụtụ mgbe o wee nya posie mkpọrọ niile sie mkpọrọ ukwu niile ọ dịghịkwa onye ọbụla ndị ike imeju ya anya mgbe niile abalị n'ehihie ọ na-etikwa mkpu werekwa nkume na-eyikasị onwe ya n'ebe a na-eli ozu na n'ugwu chineke oge eruola ọzọ mgbe ị ga-ekpanyere ụmụ ụka uwechitala ọnụ oru gị ka m wee kwururu ụmụ gị ka ị chọrọ ka anyị nọ bie obi anyị na ntị anyị ugwu ka anyị nọ nụtụrụ onwe anyị na n'ikpeazụ nụtụrụ onwe anyị ntọhapụ nụtụrụ onwe anyị nwere onwe abụ mgbe ị ga ebia ga ahụ anyị dị ka ezi oru ka e were ndụ e ebi ebile anyị ọlụ n'aha jizọs kraịst onye nwe anyị amen ụmụnna n'ime okwukwe akwụkwọ oziọma dịka mark si dee ya isi nke ise bụkwa ịgala ihu ọlụ jizọs ịgala ihe ime ka ndị na-eso ụzọ ya kọta onye ọ bụ dịka mesaya ekwere nkwa ya dịka onye na-abịala kpọrọ ndị na-eso ụzọ ọ dị mkpa dị ikpughe onwe ya n'ozuzu oke nye ha karịsịa ịkọwa lee bụ onye si n'ebe chineke nọbịa abụghị nwe dị mfe iji otu mgbakweta ọ gasị ịchọ ọtụtụ ọlụ ebube ndị iche iche nne gị kpa akọla uche ụbịa nwela adịghị ahụ mbụ ịmatasịla nwa ọ dị ka ụka lọbụ ha bụ lezie mgbe onye nwanyị ji pụta dịka mak si dee lahụ gbasara oke osimiri ebili mmiri bịaranụ jizọs mee ya dajụọ dịka anyị ekwule ya akwụkwọ nsọ m si mgbe e ji gafee elu ofe ka ọzọ ka oke osimiri ahụ labanyere ala ala ndị gerasa dịka igbo ji kaa ya ndị asụsụ bekee bụ gadarin obodo ndị gerasa la mgbe ha na-esi n'ụgbọ fọta ịgawa ebe ahụ aghọọla ebe mmadụ na-adịghị agakwa n'ihi otu nwoke nọ n'ebe a, akwụkwọ nsọ n'ebe a na-agwa anyị ukwu, la nwoke a la mmụọ na-adịghị ọcha dị n'ime onye iro bụ ekwesụ nwere ọtụtụ ndị mmụọ ozi ya ndị achụda ya wee nwoke na ụdị mmụọ ọjọọ nọ ime n'ime nne nke na ọ hafụrụ n'ebe mmadụ nọ ara ka ya ebe ọ ga-anọdụ acha ya karịsịa bụla ebe a na-eli ozu semetrị na bekee ọ ga-abụ ebe ọ nọ gbere emere ebe obibi n'ihi na ịra ndị mmadụ ara ka ya adịghị ime ya nọ n'etiti mmadụ ọ dị ime ya ọgụ ọgụ n'ihi ọtụtụ mmụọ na ime ọ dị igbu mmadụ ọ ga-ekugbu mmadụ n'aka ihe eme ebe ọ nọ ọ dịghị onye dị ego ụzọ ka ụzọ echie akwụkwọ nsọ si legwera mkpọrọ ukwu la mkpọrọ kee ya nke bụla mkpọrọ ukwu lake nta egwerelewe kee ya mgbe ọ nyere mkpọrọ ndị wa gbajisi ya mgbe a na-ekwu okwu mkpọrọ bụ igwe eji kee ya okpokpo chenwe na-egwerele kee iji lee ma ga ijideta ya chọọ ndị na-eji agwa ara ogwu ya ekweghị ya bilie chen adọkasịa onye ọbụla aga ọsọ onweghị taa onweghị otu eji ejide ya ndị dimkpa emekọta onye ọbụla gba akụkụzi a n'ihi la mmụọ dị n'ime ya ndị ike akwụkwọ nsọ m na-agba ama la mgbe jizọs ji fụta ya ihe ka zi ghara bịawa ị nwere ike ndị na-eso ụzọ agha na onwe ole n'ihi enweela we ike mmata onye ọ bụ onye ka ejighị aga ebe ọ na-aga wa nọ nsense adịghị ama ama ma jizọs amarala hụ o sikwa bịa a mmadụ a ịbịa jizọs o ji ikike ikike mmụọ ọjọọ dị nrụ n'ime duede abịa mana ka ha na-edebe nso mmụọ ọjọọ ndị nọ n'ime akọta jizọs kraịst ọ bụ onye mere ebe obibi afọ ole eluigwe mgbe agha ndara akwụkwọ mkpughe isi iri na abụọ michael wee vu agha ekwesịrị onwe ya na dragọn ahụ na ndị mmụọ ozi vukwara agha ma akwụkwọ nsọ sọ ahụ ọnọdụ ọdọnye wee ebe a n'ihi na jizọs chụdara nwa ahụ onye achụdara wụkọta ya gwa ajụwa ya bịa ọ bịara imekpakwa ahụ obe ọtụtụ ihe mmụta nọ n'ebe a ma mmadụ mmụọ chineke adịghị echere ihe dị echere bụ mmụọ ọjọọ dịghị mmụọ kedu ịta ụka n'ime ndụ onye mmụọ chineke adịghị eche ihe dị ya bụ mmụọ ọjọọ onye mmụọ ọjọọ dachi nji emerụ onwe ya ahụ ọmasị ghọta ya ọmasịfụ ịladu ruruo ya ị ga ya onye mmụọ ọjọọ amụọ anụ ahụ ndachi ọ dịghị anata ihe nke mmụọ akwụkwọ nsọ si la mmadụ anụ arụ onwe ya dachi adịghị anata ihe nke mmụọ nke chineke la ha bụ ihe nzuzu n'anya ọ wee n'ihi na eziri mmụọ eji mmụọ nsọ sikụpụta ya onye mmụọ ọjọọ nọ n'ime ngakwa ịlala mbibi lụọ ụzọ ndị ịtụnanya nwoke na lekela mkpọrọ niile onye ọbụla mmụọ ọjọọ nọ n'ime ọ dịghị mkpọrọ adị ike ya m ga-enọtanụ ma mmụọ ọjọọ adịghịfụ ọ ala chọọchị mee ya dismemba ma bụ fellowship mee ya ugbo iri asatọ ọ nọkwa ọ ọnọ o nwekwara ike mekata ya iwu iri kama iwu iri ogwu edekirila nna kirila nna ya gabụ ekwela ka a m ya na-agụrụ ya onwe ya onye mmụọ ọjọọ ndị echi n'ime ya adịghịkwe la omechagiteghị mkpọrọ elu mkpọrọ ala atụrụ ya ọ ga-edọbi ya melaanị lejikwa eme bụ ma mmụọ ka fụrụ n'ime onye a unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ ihe na-agbagwoju anya n'okwu chineke nke nọrọ n'ụbọchị taa gbalịa kọrọ na ekwentị na 0706 3637224 0706 3637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail dot com maọbụ arigiria at yahoo dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ohere ọma ka anyị ekele onye mgbasa ozi ii nwa aka mma nwa chineke tere mmanụ onye wetara anyị ozi ọma nke pụrụ iche arụ ekpere anyị ka chineke nọnyere gị ka chineke gbughere gị ụzọ ka ihe ọ bụla nke tinyere aka n'ime ụwa ka ọ bụrụ ihe ga-ewetara gị ngọzi ama m na amara chineke ga-abara anyị niile ụba n'aha jizọs amen anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa Ndewo